Ụzọ ọjọọ na-eme ndị mmadụ eje ala alaala na steeti Anambra. Gọvanọ Peter Obi abagidela atụmatụ ọrụ ụzọ. Otu n'ime aka mgbe atụmatụ idozi ụzọ a na-enwe tụmadị n'ala Ọnịcha bụ ụlọ na mgbidi aja ndị ewudebere ụzọ nso bụ ndị nọchiri ụzọ kpamkpam. A nke ọfụma n'ọrụ ụzọ Premier Brewery ebe mgbidi aja ndị ụlọ ọrụ omebe mmanya Premia nọchiri ụzọ ma na-enye ndị ọrụ ụzọ nsogbu. Gọvanọ Peter Obi bịara ebe aha ma nye iwu ka a kụtuo ụlọ ụna ma ọ mgbidi aja ọbụla nọchiri ụzọ nke na-enye ọganihu nsogbu. That's why we even living. ihe anyị na-eme bụ ka obodo dị mma anyị amalitego ọrụ ụzọ ụlọ ụna ma mgbidi aja na anọchiri ụzọ anyị ga-akụtu ya anyị agaghị akwụ onye ọwụna ụgwọ nke a wụ otu n'ime ihe ahụ anyị na-ekwu gbasara ọchịchị onye kwuo uche ya ịhụgonu ụzọ ndị ndị chibụlachi ndị chibụrụ Anambra hapụrụ ya ka gọvanọ na-arụzi kịta eh, nke a bụ gọvanọ chọrọ ime ka obodo dịrị ndị ọ na-achị mma ndị nta akụkọ chanels telivishọn na-akọwa na ndị bi n'Ọnịcha na ihe gọvanọ Peter Obi na-eme masịrị ha Chidi Nnamdi Igwe Igbo Redio.